Ụbọchị tata bụ ụbọchị Satọde na ọnwa Septemba ụmụnne ụnụ ndị nọ na mba ofesi abịago ka anyị na ụnụ kpaa ụka gbakwa izu oge a bụ oge ikoro aha m onwe m bụ oke ụkọchukwu ndị mụ na ha nọ n'ụka tata bụ maazị ejikeme ọbasi na maazị kanayo odeluga mmadụ. n'izu gara aga anyị lebara anya n'ịjụ ajụjụ olee ebe ka inye aka ga-esi bịa inye aka anyị na-ekwu maka ya bụ inye aka nye ndị Igbo n'ebe ọbụla ha bi ọkachasị na Naijiria. maka na nsogbu udo n'ebe niile dịka anyị kọwara n'oge gara aga anyị na-ewekwara anya n'ihe na ihe gbasatara ndị bi na ofesi ndị Igbo bi na mba ọzọ ndị nọ na mba na inye aka ọ ga-esi n'aka ha bịa etu anyị si wee kpa n'izuụka gara aga anyị chọpụtara na dịka a na-ekwu n'okwu ọ dịka isi ihe na-esi na mbi dị ya n'ọkpụkpụ maka na ka ọ dịbe oke ka ọ dịbe ọgịnị ma ndị Igbo ndị nọ n'ime Naijiria ma ndị nọ na mba dịka uche ha ọ dị ebe dị iche karịa ihe na-eme anyị ya taata anyị ga-aga n'iru inebanye anya kedu ka anyị ga-esi wee hazi bụ ụzọ kedu ka anyị ga-esi wee bụ inye aka nye onwe anyị ọkachasị ndị Igbo ndị nọ na mba maazị Ọbasi ị nwere ike inyere aka kọwakwuo okwu awa wee dula wee gawa ndị nga ahụ na nwụla dịka eh, maazị Okechi n'izu ụka gara aga anyị metụla anya anyị metụrụ aka n'ihe wee na-achị ọtụtụ oge anyị na-akpọkụ ndị nọ n'ụlọ na-asị ha unu ga-enye aka ka emeju obodo unu ga-amara ihe e ga-eme ka emeju obodo anyị akpọkuole ndị ọkachamara n'akwụkwọ anyị akpọkuole ndị ụka ma ndị isi ụka anyị akpọkuole ụmụ akwụkwọ anyị akpọkuole ọtụtụ ndị otu dị n'iche n'iche ma anyị nwa na onwe anyị ndị bi n'ofesi anyị asị ka anyị na-arụ ndị ọzọ aka na-asị unu ga-ama ihe emere obodo olee kwena ihe dịịrị anyị ka anyị nwa ihe anyị nọ bụ ịnọ na-atụ aka ihe ga na-eme n'ụlọ ma ya esoghị wụrụ ebe inye aka Igbo ga-eji bịa n'izuụka gara aga anyị rụtụkwara aka n'ọtụtụ ọtụtụ ihe eh, mba ọzọ ọtụtụ mba ndị ọzọ gabigagoro ihe Igbo na-agabiga ugbu a wee chọta ụzọ ha zọta onwe ha ọkwa ụmụnne ha pụrụ apụ so kwanyere ha dịnyere ha ugwu kwadoro ha ha wee nwee ike na-eme ihe ha na-eme ya ka e ji si ka ọka nkata taa maka na ihe a dị mkpa ledala ihe dị ka eh, onye isi obodo Naijiria ọ bịala ee eh, eh, ọtụtụ ndị kwụ n'ụzọ na-ekwu e, si ya na-eti mkpu lekwe na ihe nwoke a na-eme n'ụlọ lekwe ihe nwoke a na-eme nke ya ma anabiga nke nwoke gara ya na ọtụtụ ndị gbara ọkpụrụkpụ bụ ndị na-achị obodo ndị ọzọ abaala gbaa izu gbachi izu laa Ile ya anya ya wụrụkwanụ ọtụtụ n'ime anyị na anyị na-ebe na-eti ihe na-eme adịghị mma ihe na-eme adịghị mma ọkụ bidoro n'ịntanetị kwụsị n'ịntanetị anyị gwara anyị dee na WhatsApp ma dee n'Instagram ma ọ dee depụ na Twitter ma ọ aga na eh, newspaper eh, obodo Naijiria ma na telivishọn kwuo okwu uche anyị wụrụ n'ụwa niile anụla olu anyị ma ilee ya anya ka ịchọpụta na ele anyị ụwa anụkwaghị olu anyị mhm. ọya ya ka o ji dị mkpa oge awụghị oge ibido eh, were okwu na-abọ ya elu elu ihe awụ oge echiche eh, mmadụ ga-ele onwe ya anya mara na nsogbu jụọ onwe elee otu anyị ga-eji gbapụta onwe anyị n'aka nsogbu anyị nọ na ya tata ịlaga ihe anyị ga-akpa ka anyị tụledala elee ụzọ ọzọ anyị nwere ike iji mewe ihe ka obodo ndị ọzọ ghọta otu obi anyị nọ hụ na aka anyị dị ọcha na ihe anyị na-achọ lee ma ya ga-enwe ndị ga-apụtasị ee ka anyị nyere ụlọ aka ndewo ịma na nsogbu ive ikwu amaka eh, maazị ọbasi maka na ive anyị nọ na kịta bụ bunubunu ọ bụrụzi ike otu onye na bunubunu mana nsogbu mfụrụ bụ na anyị e-, enwero n'ike dịka ndị Igbo ịgbakọ na-asị na ife anyị chọrọ maka onwere ife dịka na anyị nwe nọ na mba ịpụ je na-ekwu na efe ndị bi n'ụlọ ndị nọ n'Afrịka ụmụnne anyị na efefa chọọ nke afọ bụ ozi ya ma mfe arụghị ije kama nọọ ịgwazi izizi anyị ya bụ ozi na-asị anyị na-efe anyị chọọ maka na nwee ike anyị nwa jee na-ekwuchitelfa mana fanwa achọrọ nakwa ka ụdị akụkọ ofu enyi m nwoke kọlụ m etu nwanne ya nwaanyị si wee sibe die nata si na die na-emetụ ya aka na ọ na-ajụ ya aka na ọ na-eti ife ụmụnne ya ndị nwoke wee na-etu na-aba si na ụbọchị a ga-afụ nwoke a nọọ egbuo ya ini ruo ofu ụbọchị nwoke wee jelbata befa onye ifo ọba n'ime ụlọ yipụ traụza yitenyika ba na-akwado onye <laughs> nwanne fe nwaanyị wee gbapụta wee na-asịwa mba sirakwa dị onye akpakwana ya aka ifrọfụ na alụva ncha dakọrọ <laughs> maka na ofe ji nkịta ọnwụ bụ na ọ bụrụ na na ndị nọ n'ụlọ bụ ndị Igbo nọ na Naịjirịa na-asị nee ife kwudosie ike na ya mmadụ nche ama nkwekọta mana ọ bụrụ na ndị mmadụ one na one obodo dị one na one ma ọ dị ọ n'ụdị n'ezie ka a chọọ ịga ee onye ị na-akọzilụ na-asị ya nwoke bịa ka ị na-agwa ya na ife ị ga-enyere m aka mee ya na ọ dị mkpa maka na ị na-efu ndọrọ ndọrọ a na-azọ na Anambra onwero ka esi ekwute okwu ife gbasalụ mkpagbu na nsogbu dịịrị ndị Igbo pancha ige ntị ifefa na-ekwu fa na yakwa ife a na-ekwu gboo Anyị ga-alụ unu ụzọ anyị ga-enye unu mmiri anyị ga-enye unu ọrụ mana enwezie na-asị gịnị melụ na ife ndị a adịrọ n'ala Igbo kamgbe eji e wee nụsị agha Biafra gịnị mere na ọtụtụ ụmụaka Igbo na-eji ugwu Hausa maọbụ Abuja maọbụ jee Legọs ịchọ ọrụ gịnị mere na ndị uwe ojii enwere ike ichekwata ndụ na akụ na ụba ndị Igbo n'ala Igbo mana so ifufu na n'ọfọ ndị ọtụtụ otu dị iche iche anyị afụgo ndị masọbụ ndị IPOB asịkwa ndị ESN enwee ndị ọha na eze ịfụfụ na onwero ka esi na-agba izu em Buhari nwere mgbe ọ bịara ala Igbo Imo steeti ka ọ bịara nke e yibelie isi agụ melụ ka ọ dịka kpara akwụkwọ ndị Igbo pụtara si ya na ọ nwere ebe fajekọ ndị ọha na eze em fani anọlụ kpaa nkata nyanwa abịara ọkpụkpa izu ya na um, ndị ndị Igbo ndị ọzọ ọ gaghị ekwe ka maazị Obasi kwuru onye isi ala Buhari bịa New York ọ ma na ndị na-ewenata ife ndị mmadụ ji eli nri na Naijiria afọ bụ ọtụtụ ndị Naijiria bi n'Amerika ọjụla ese ọjụla ese ndị ojii n'obodo a maọbụ ndị ụfọdụ ndị gbalitela agbalite bụ ndị ọkpụrụkpụ gọọmenti so ife ndị a niile bụ ife ọ ife ji nkịta ọnwụ <clears throat> ịma n'uche m ilekwe n'anya ọtụtụ e, e, e, ledala mgbe Ralph ike pụtara 'Tino na-eme gbasara hmm. ọtụtụ ndị mmadụ pụtara kwenyere ya hmm. Nnamdi Kanu na-eme ipod. ọtụtụ ndị mmadụ pụtara kwenyere ihe. echetara m mgbe Ojukwu nwụrụ hmm. mgbe a na-ebugharị ozu ya tụtụ ebe ilele onyonyo ndị pụtara ilele mgbe e na-enyi ya enwere ụdị ihu mwute ị ga-ahụ ị ga-ama na ọtụtụ ndị nọ ebe ahụ ọwụ na mmadụ nwụrụ ọwụ ha ebe mwute ha bidodoro nọọ na olileanya ha anwụọla ebe ahụ mm-hmm. ihe m ji na-ekwu ihe ahụ na ịjụ ụmụ hapụcha na ọwụhụ mmadụ niile nwere ike ịkọwanwu ka ọma mm. ihe ha chọrọ mana ndị Igbo ma ihe ha chọrọ mm. Igbo ma ihe ha chọrọ o teela ọ na-agụ Igbo agụụ ka enye ha ihe ahụ ha chọrọ n'uche ebe nsogbu nọ wụ na Igbo enweele ọtụtụ nkata gbachiri ụzọ mhm. ndị ga-apụta kwenye na ọmụ ọmụ uwe onye nzọpụta gị mhm. ọmụ uwe onye ndu gị mhm. ma emechakwa ya wuru ihe efu n'ihi na ọtụtụ ndị a amahụ ka esi edu mụọ ha duru gawa ya bụ aha isi ya gawa ebe ọwụzi ha ebe ebidoro ka a na-aga amamụtọ ndị mgbugbo obodo ọbụla nke dị a na nta ọ bụ ụba wetara ife na-atabanụ maka na ọ gbatalụ nkụ ahụ ọ nye asịlụ ngwere ala ọlụnụ uche m ihe anyị na-enweghị Igbo wụrụkwa ihe anyị metụrụla ọnụ mbụ wuo elee otu e ga-esi mee ka e nwee nkwekọrịta n'ihi na ịpụta taa dịka mụ na maazị oke e, nọ na na-akpa e, ya na-asị na ezi ife hmm. pụtara na-asị lekwa ihe gọvanọ ndị Igbo chọrọ hmm. ma lekwa ihe gọvanọ ndị Awụsa chọrọ a na achụnụ ihe o meghere ọnụ si nọ ihe gọvanọ ndị Igbo chọrọ ọ wee eziokwu maka gọvanọ ndị Igbo ele nke ọ. gọvanọ Abia gọvanọ Ebonyi gọvanọ Anambra gọvanọ Enugu ha niile ọ chọrọ otu ihe <laughs> gọvanọ ee eh, ha niile ọkatụmadụ Imo ihe ọ chọrọ ọ otu ihe na ihe ndị ọ na-achị chọrọ ya bụ na n'uche m otu ihe nyere anyị wụkwa iwepụta atụmatụ si lekwe ihe Igbo chọrọ mm-hmm. ewepụta ya tọwa ya n'ama onye kwe na ihe a ee o kụzuola ihe niile anyị chọrọ hmm. ya ga binye aka onye sikwanụ na mba mba mba mba ekweghị m ya enwe ohere ịbịa kọwara Igbo lekwa ihe m ji ekweteghị m n'ihe a mm-hmm. echere m ihe awụ nkata ga-ata hmm. a sịkwa akụ fegharịchakwa awọ nọ n'ala na-eche hmm. nkata awụ ihe a ga-akpa anyị nwago ndị nọ n'ofesi ihe anyị nwere ike ime inyere aka n'ihe a wugodu ịchịkọta onwe anyị ọnụ wee kwekọrịta na ndị a na-achị n'ala Igbo taa dịka mmadụ gwara anyị ebe a ọ sị ọsịnọ ezi ide ya mana ụzọ agarọ hmm, hmm. Hmm? ee ọchịchị nọ n'ala Igbo n'uche m iwegha ya iwegha ọchịchị ndị a nọ nọchirinu si na ha na-achị ala Igbo hmm. iweghara ha taa chọọ ndị ọdịmma ndị Igbo dị n'aka ọrụgodo naanị ihe ị mere ọtụtụ ndị Igbo ga-eku ume ma ya fọzie ihe ndị ọzọ e nwere ike ime ka obodo ma ọ anyị nwa nọ n'ofesi enweelu e, ajụọ gị elee ebe ndị Igbo na-aga abụ ị ga-asị nọ ebee oh. elee elee onye nọchiri anya ndị Igbo na Amerịka ị ga-asị na onye mm-hmm. ya wụrụkwa nsogbu Igbo nwere ịma ka anyị ga-eji chịkọta onwe anyị nyụkọ mmamịrị ya ka ọ gbara anyị ụfụfụ ekwere m n'ihe ị na-ekwu mana ndị Igbo si na onye kwe e e ị na-aba afa sị na Igbo kwe hmm. onye ma mere apụtasị chachacha Igbo kwenu hmm. ya asịkwa ha kwee ekwezuo ya ụzọ ịtọ anyị amarụ na anyị kwerụ mana oge kịta ọ fịara arụ ịfụ mmadụ one na na ndị Igbo kwekọsịrị ọrụ hmm. maka na onye ekwe ya ekwe ọ bụrụ na ya ekwerọ dịka chi anyị ga-esi wee ekwe hmm. ikwu maka chi na ndị bi na mba ịma na mgbe akụkọ akọọla anyị na Baịbụl Mozis na-eto nọ n'ijipt ka amụrụ ya mụọ ya ka ndị be ha na-agba uru hmm. ama m na ndị ahụ ka ha nọ n'ijipt na etu esi eh, agwa a na-akpaso ha n'ijipt na obi dọrọ ha mma ya bụ na ya bụ Moses toro ịfụ ka obi agha siri wee dị mma ma nne na nna ya kọwara ya onye ọ ma onye ọ bụ ghọta na ya nwa na onwe ya n'agbanyeghị na obi na be eze ya na ọha maka a na-emegbu mana Moses abara ndị be uru wee ruo mgbe o jere na mba ọ na mba ka ọ nọ esi ebe ahụ wepụ ya o wee nwee ike ịfụ karịa ka ọ fụrụ ka ọ nọ n'ime ya maka na agwa ofe onye fụrụ na agwa eke mana ọ akụkụ onye ji ifụ ka o jikwa na aghọta ọ pụrụ na mba dịka ndị Igbo si ekwu na onye njenje ka onye isi awọ mhm. o wee nwee ike wee si ụzọ ọzọ wee fịa wee zọọ oku ije zọpụta ndị be ha mana ka o lulu obi rụosi ha ngwa na ọmụnwa bụ onye nzọpụta ụnụ n'ọsọ mụnwa ga-emenwe ihe o bụ ụzọ kpọkọọ ndị ndị ikenye kwelụ nwanne ya nwoke ya ya na ụmụnne ya ghọtara o jerosi ha ee na a ga-anọ nzukọ ka a chọpụta ife anyị chọrọ maka na o si n'ime ha pụta ọ ghọtara ife ha chọrọ ka o jekwa jekwanụ ịgwa ndị ji ha ka a rapụ ha nwere ike isi ha mekwa ife anyị chọrọ achọrọ ka anyị rapụ ebe a efe echi anyị nye anyị ohere ife nji wee kọọ ya etu a bụ na anyị nwa nọ na mba nwere ka anyị si nọrọ nwee ụzọ anyị si afụ ya ọ ka doo anyị anya ife na-eme ebe anyị nọ maka na anyị ga-eji wee gbanyere ebe anyị nọ malụ ka o si aga ọfụma ma ka o siri aga anyị nwere mhm. ike isi nekwana ihe ndị ọzọ na-eme na ka ha si aga n'iru na ife ji ha nọ ife jiri ha mana na ndaghachi azụ ji anyị etu esi efe ya na mba ọzọ anyị nwere ike igbu ụmụnne anyị aghọta maka na anyị si n'ime ha pụta ọ ga-abụ anyị jelu isi na-ekwu ihe anyị chọrọ anyị ga-akọwa nwunye ọfụma na ife anyị chọrọ ka anyị ebe a pụọ gaa n'iru ka ndị mba ọzọ mee ka anyị nwasi eme mana anyị bụ ndị Igbo asịna na anyị wu efi na-enwere ọdụ n'ọchukwu ya achụla anyị iji ife niile etinye ya n'aka Chukwu n'aka Chukwu nke Chukwu ife Chukwu kwuru ya mezie ya anya ọ dị ka okwu maazị Ọbasi <laughs> kwuru na mbido na mgbe Ojukwu achọ ya fụrọ ọ dịka olileanya ndị mmadụ ọdaji otu a ka ọ dị ọ dị ka ike agwụgo olileanya adago na ife n'aka Chukwu ka ọ dị na ya ma emenwuzi mana onye kwe chi ya ekwe ọ bụrụ na ịjụ na-eche ka chi gị mee ya gwa ajụbụ onye ọ bụrụ ibu ya ikwe ị ga-ekwe ana ikwe ị ga-egosi ife gosiri okwukwe gị site n'ife ị na-eme ya anyị nwa nọ na mba etu anyị ga-esi gosi okwukwe anyị bụ ibido gbaba onwe anyị eziokwu ahụ anyị fụrụ anyị ma ife ndị Igbo chọrọ dịka maazị ka anaghị anyị ma na ife ndị Igbo chọrọ bụ ka anyị e nwee ike ịbụ Igbo iso anyị si ka mmadụ ghara ịnọchi anyị ụzọ mhm. nọchide anyị nọbido anyị n'ụlọ anyị ma na inye anyị ohere ihe anyị ji aka eme anyị ghọtara ya anyị ga-eji nwa ọgụgụ isi anyị wee gboo mkpa dịka afọ anyị si wee kpọ anyị Igbo na-egbo mkpa mana etu esi nọchibido anyị kịta ọ fịara anyị arụ ma sọsọ etu anyị nwere ike isi wee nwee ike isi na-agbọ ekele anyị wee pụta bụ ịgwa onwe anyị eziokwu ma inwe ike ijekwu ndị ji anyị si ha nekwa ihe anyị na-achọ anyị chọrọ ka isi ebe a pụọ ọ bụrụ na ugwu Sinai ka anyị na-eji ijefe nyawa ife ọ bụrụ na ọ na Red Sea ka anyị ga-akwụsị mana anyị chọrọ isi ebe a gbapụ ma ọ bụ na anyị chọrọ isi eh, eh, anyị chọrọ ka unu meghee ụzọ a unu mee mhm. anyị mụ ihe anyị chọrọ ọ bụrụ na iche ndị Igbo ndị pụrụ mba ka a na-agba olu anyị ma akụkọ Igbo landị anyị ma akụkọ nke mere na Haiti ọ ndị Igbo o ndị si na igbo oru awụrụ ife anyị pụtara Igbo ndị Igbo ọ bụrụkwa na anyị na-achọ ịbụ isi ọ na anyị chọrọ ka onye ọbụla nwee efe nwee ndụ nwee ike nwee ike imepụta ife chi ejikwa eke ya na ụfọdụ si na ọ bụrụ na ọ dịrị etu a kama ya mmiri rie. ọ bụrụ na ọ dịrị etu a na ndụga ndụga ndị Igbo kpọlụ ife gbasatara igbu ọchụ maọbụ mmadụ igbu onwe ya asị na ọ bụrụ na anyị maka omenala anyị dị na onye gbuo onwe ya na ọ bụrụ etu esi enyi ndị ọzọ ka esi enyi mana o nwere ife karịrị ndụ ya bụ inwe inwere onwe ndị Igbo fụrụ si ọ bụrụ na ha ma enwere onwe ha kama ya na ndụ na-abịanụ ka anyị fụkwazi oge eruo na anyị ga-ebido isi ka anyị debe ife a ga-eji ka ndụ ife a ga-ejiji ndụ na nnwere onwe dịkọsị ọnụ maka ọ bụrụ na ọ bụrụ etu a ndụ anyị na-ebi enwere e nghọta hmm, Mgbe okwu ikwu amaka ịrọfụ na ịtọgbọrọ ya okwu ọ <laughs> dịka efifie ee eh, ịma na moses bịa bụrụ izizi ịzụ ụmụnne ya mhm. maka na dịka isi kwu na mgbe ọ nọ na ụlọ nke Fero ọ na-enegalfe anya ghọta na ndị abụ ụmụnne kama na nyanwa nọ n'ọnọdụ ya ka mma o wee pụta chọọ ka ya nye aka ajụkwara ofe ajụjụ dịka ajụjụ ndị Igbo ga-ajụ na-ajụ onye ọbụla onye mejụrụ ya eze tinye n'ebe anyị nọ hmm? nwoke wee gbaba ọsọ gbaa ọsọ ọchụ maka na o gbugo nwa Ijipt ụdị ebe ọ na-azụ ụmụnne ya ife nji wee welite nyaba bụ oge ụfọdụ ee ọtụtụ ndị na-afa apụta na-asị oke na ga-eduli Igbo ma ndị akpọ onye a suprim leader akpọ onye a mezaya ụfọdụ akpọ onye a ike Igbo ike mba ike fancha dịsị mma mana gidigidi bụ ugwu eze gidigidi bụ ugwu eze maka ofu onye ịkwụpụta si na ị na-ejele Igbo ozi ee eh, fa ga na ọ bụna ụka ị na-ejele ozi ị ga-eji ife mmụọ na-eri wee bịa maka na dịka isi kọwa mgbe Mozis nata nkata niile ọ na-akpa bụ nye na fero na-akpa mana ọ gbasịa ọgwa fero na-ekwo nwoke igere ntị nakwa ife eberebe ga-egbu ọ na-afụ ka Chineke si wee na-apịa ịtarị ehe ife dị mkpa bụ n'ime maka na dịka anyị nwesị ghọta ofu ife ikwu dị mkpa onye Igbo ọbụla kwesịrị ịghọta na ife ji Igbo na Naijiria ọ dịrọ mfe ọ bịa bụrụ ife a na-asị na ka akpapụka ogwu maka na ọ tụfikọsịrị atụfịa ọtụtụ n'ime unu bụ ndị na-enene CNN maọbụ BBC maọbụ news ndị mba unu ga-afụ ka ụmụnna anyị ndị Haiti si wee nọrọ n'okpuru akwa ha na-abata mba na amerika etu esi wee nekọtafe anya etu esi wee melụfe arụ ịfụfụ na ndị ọbụla ndị anyị nwebụ ndị isi ojii ọnwa ebe a chọọ ka anyị nọrọ mana oge abịago mgbe anyị na-asị na ọma ndezi na ọfụ agbụ ekele anyị nwee ndị kerie ana ọnwa ifefe ha ji wee kie. nwee ndị fa ji alụ ọlụ ya bụ na ike ihe ga-eweta na ndị nọ n'ụlọ na ndị nọ n'ezi ga-anọ n'alụ maka onwere ife jọrọ njọ ka anyị nwanọla ebe a na-asị ee na ife a ga-eme na ife anyị chọ ụfọdụ anọ ọnụ ụlọ na-asị mba asị gbakwa ndị a nkịtị na ebe anyị nọ ka anyị mma maka mgbe e bido sụwa ụdị asụsụ a ọ dịzịa ka maka na onye a na-eduga n'ama na-ebu ụzọ onye a na-eduga n'ama na-ebu ụzọ si maka na igwe elu nke anyị bụ tata ọ anyị bụli onwe anyị nụ ụmụnne na ụmụnne aga nwere anya n'ihi otu mabagolago nụ maka na ọ na anyị bụlụ onwe anyị nụ aka chukwu ọkwa odulugbo ya ife m ji ya aka fụbụ na ọ bụrụ na Igbo ga-adịgha ọ bụrụ na anyị aghọtago ụdị ọnọdụ anyị nọ na Naịjirịa na anyị chọọ ịnọgha elekshọn nke Anambra ga-abụ nke ife anyị ga-eji wee mefe ịrụba ama na mgbe ndị Anambra ga-eji tụsị vootu ama na vootu a bụ Igbo tụlụ onwefa vootu ọ bụrụ na Igbo rọlụ rọpụta onye ma ọ bụrụ na ewetalụ mmadụ si na onye ga-achị Igbo n'Igbo rọpụta bụrụ nwa onwe ha onye ga-achị ha na ọ bụrụ kwụsị tụ vootu nọ ichekwa vootu ivu nkịta a na akpanya bụ nkata o nwere onye ga-apụta sịa nwoke na nkata ị na-akpa abụrụ dị nkata anyị chọrọ ọ bụrụ nke ama ọgọdọ bụrụ isi efe isi ya na-asị na onye nwe ka anyị na-eso kịta abụọzị mgbe ị na-eso mmadụ kịta mbụ mgbe anyị na-azọ isi onwe anyị a na-azụ isi onwe anyị na-azụ isi ụmụ ụmụ ụmụ nke amụrụ na amụ mana ọ ife ime kịta maka na ife gbasalụ demokrasi bụkwa na ife Igbo ji wee biri nyabụ bụ anyị nwee kamgbe oji bụ na ndụ bekee bụ ndụ bekee ndụ Briten bịa be anyị anyị enwezi ike ịrọpụta ndị na-achị anyị wee rue kịta omegokwa ọkarịgokwa narị arọ na iri ise kịta ka anyị ga-egosi ndị anyị bụ maka ọ bụrụ na okoti emerive o ji bụrụ okoti ụmụazị ekpolu elu ọkọchị kpolu elu du mmiri eh, eh, eh, ee e, e, e kwuru ịma ọkwana ahụ ahụ ọya ebilie bewe akwa ebilie bewe akwa ebilie bewe akwa ha atagbuole m onwe m lekwe na agụrụ agụgbuole m agụrụ agụgbuole m ahụ m ihe m na-eri gị kpọzi onye ahụ dị ya ihe nri na-eri ya sị ee mba gị gaa n'azụ ụlọ elekwe ji n'ọba lekwe mbụbọ akwụkwọ ndụ nọ na mbụbọ ọse <laughs> nọ ebe ahụ gị jụọ ya nke ahụ na-ehu ihe ị na eji ya si echikwanye n'echi Igbo na-ebe akwa na anyị nọ na nsogbu ama memere onye Igbo ọbụla na-egwu onwe ya eziokwu na-agaghị ekweta na ọ n'isi ihe na-egbu Igbo taa bụ ndị edebere dị ha chekwawa ala Igbo mm-hmm. nke ndị Imo steeti emeela Imo steeti aga họpụta onye ha chere ga-achị ha emee magomago niile okweghịga mm-hmm. ee eh, Suprim Kọt anapụ ha onye nke ha tinye onye ọzọ taa anyị ahụla eh, enweela onye ọbụla bụ onye Imo ị ga-ajụ taa ndị agwakwa onwe ya eziokwu na-agaghị asị gị na ọ ghọtala ihe o ji dị mkpa ka Supreme Court mee ha mere mm-hmm. Anambra kwara ntu o ruola Anambra mm-hmm. ọtụtụ ihe na-eme ọkwa Anambra eh, na-ebido e-, eweta mgbanwe n'ala Igbo o ruola anambara n'aka ndị mmadụ agbaliele na-ekwe nkwa niile e na-ekwe akpa ihe otu ihe na-ewute m ruo echi wuo a ga-asị gị dị e, ụkwụ IPOB mere maka ọ bụrụ na IPOB chere ihu n'ihe dị mkpa anyị ha nọ na-akpa nkata ata. Mhm. ele anya IPOB na-apụtara si, leke onye ga-echekwa eh, chekwa ala Igbo mee ya ya dị mma mgbagharị na njọgharị niile a unu ewere ya etinye maka anyị ekwubuola ya mbụ politiks dị mkpa onye na-ele ya politiks ya ahụ na ọ ghọtabeghị otu washi adị enweghị nke ahụ oge na-eru emechaa magomago magomago oge ga-eru mgbe a ga-apụta di gị mgbe ndị ga-azọ ndọrọ ndọrọ ọchịchị na Anambra mhm. ya pụta mmadụ atọ ma mmadụ anọ ya wụrụ oge onye ọ bụla na Anambra ọwụghị mmadụ ịnọ dị ee e, lekwe e, e, Chineke oge Chineke na ebere agaala ọ bụrụ na ị nwere akụnụba ị ga-achọ ndị ọzọ nwere akụnụba. ụba mara ka unu ga-eji gbasa ozi kọwara ndị Anambra lekwa ihe o ji dị mkpa na anyị ga-etinye onye a ka ọ bụrụ onye ọchịchị mm-hmm. n'ihi na ọ dị mma ya dịrị Anambra niile mma ma mm-hmm. e were aka ọchịchị tinyekwe n'aka efulefu ụna ka Imo ka abịa ugboro ole ka a ga-agba mgba tupu anyị aghọta asị agbịshị gba otele ya mụrụ akọ ugboro ole ka agbịshị ga-agba otele ndị Igbo ya eruo mgbe anyị ga-ebido akọ mhm. na ife njikwa ọ na-aga n'iru ịma na a na-ekwu etu a ọ dịka ihe anyị na-akọ bụ akụkọ ọfụ n'oge gara aga na-arọ arọ gara aga na 2020 ọ dịka ka bidoro na 2019 anyị bido na-ebebe anya na ahịara declaration mhm. ya bụ ihe ngụpụta ha gụpụtara n'ahịara oge a na-anụ ọgụ n'etiti ọgụ Naijiria na Biafra ife o ji dị mkpa na anyị nebara ya anya wee gụpụta ya bụ na ebe ahụ bụ ebe anyị nwere ike icheta ndị Igbo kwuru si ekwe ihe anyị chọrọ mm-hmm. n'etiti ọgụ etiti ndụ na ọnwụ ndị Igbo zukọrọ ọnụ kpaa nkata arụpụtala mmadụ ole na ole ndị nwere isi ọgụgụ ala a na ndị okenye na mba dị iche iche wee depụtasị ọ bụrụ na anyị chọpụta ọ bụrụ na anyị zọta ana anyị na-azọ ọ bụrụ na anyị nwee ike ichekwara ndụ wee nwee ike inwe obodo anyị na-enwe kedu ka anyị ga-esi bi ka ndị Igbo kedu ihe ndị Igbo chọrọ mm-hmm. e wee gụọ ya nke mbụ bụrụ na ndụ ka akụ ọzọ wụrụ na mmadụ mmadụ Chukwu kere dị mkpa onye ọbụla ma nwoke ma nwaanyị mhm. ị na-anya ọ dị ihe one na one Ndụka edepụtara si na ihe a bụ ihe ndị Igbo chọrọ mekwa ụdị obodo anyị chọrọ mekwa ndị ga-esi ndị a ga-arọpụta ịnọchite anya ndị mmadụ n'ụdị omume a chọrọ n'ime ha n'ụdị ife ha kwesịrị inwe na etu anyị kwesịrị isi wee kpazụ atụ na etu anyị si kwesị inwe ka mmadụ nwee ọrụ ọ bụkwa na onye ọrụ nwee ọrụ ọ na-alụrụ obodo na etu anyị si chọọ ga-esi wee nwee ike ya ihe dị etu a one na one n'ime ha ka edepụtasị nekwa ihe ndị Igbo chọrọ ụfọdụ na anụ oyibo nwere ike ikpe ya manifest ụfọdụ kpọọ ya um, declaration ọ mm-hmm. declaration dịka esi ikwu ya na ahịara mm-hmm. ya mere anyị ji wee nee ya anya kpọọ ọtụtụ ndị ọkammụta ka ha nyere anyị aka tapịa ha otu onye onye maazị ọbasi kpọbere aha bụ ifemesia prọfesọ ifemesia anyị na ya akpara maka na o so na ndị dere ya bụ ahịara declaration. etu nsi eche ọ dị m ka ọsọsọ ya bụ onye fọrọ na ndị dere ya maka ndị ọzọ niile dịka ka ha gaa n'ụzọ ndị nna nna ya. o wee kọwala anyị si anyị na ya bụ Naijiria dịka maazị Obasisi kwuo n'eziokwu na ife dị na ya mana ụkwụ agarịa mm-hmm. na ife ndị Igbo ga-achọ bụ ihe anyị chọrọ oge ahịara ofu ife a ichekwaba ndụ idozibe ebe bụba anyị mee ya ka ọ dị mma ka ndị Igbo wee nwee efe Igbo mkpa ọ bụrụ na anyị jụba onwe anyị ọ ihe a ka ndị Igbo ka chọrọ taa ọ dịrọ m ka o nwere onye ga-asị mba n'ife ahụ na ọgbanwee na ndị Igbo achọrọzi ụdị ha mana ebe ọ bụla ngelu ntị ma ndị na-azọ ndọrọ ndọrọ ma ndị na-asị na a ga-enyere Igbo aka ma ndị ga-afa ya awa ya wọta mhm. ha ncha niile na-ekwu okwu ego ego dị mkpa ego bụ mma ọ dị ka mma eji alụ ọrụ mana ihe ndị Igbo chọrọ ka bụkwa ihe anyị chọrọ ndụka egoba mhm. ndụka mhm. maka na onye nwelụ ndụ ndị Igbo nọkọtasị na mpempe ndụ ka mpempe ọnwụ ihe o ji dee etu abụ na ọ bụrụ na ị nwere ndụ ọ bụrụ na ị nwụrụ anwụ ụsogide ya bụ na ọnwụ gị bụ mpempe o nwere ụlọ ala onwe gị ma onye ọzọ Mhm. mana onye dị ndụ ekele agbụ mhm. ya ndụ dị na n'ife eji akwa ya eso ya ma akụ mana nwere onwe gị maka ọ bụrụ na ị nwere onwe gị iwe wee nwee ike ịgbasapụ aka mee ihe bụ ọlụ aka gị ọ bụrụ na ihe aka ị chọrọ na Anambra dịka ka ndọrọ ndọrọ oge ibinye aka ịrọpụta onye ga-anọchite anya ndị Anambra maka oge ụfọdụ anyị sị na onye na-achị maka ihe anyị na-akwụ mana onye ga-anọchite anya ndị Anambra ị na-asị na-ekwu ihe ndị Anambra chọrọ na ụzọ anyị ga-esi wee du ha iji wee jebe ha mm-hmm. ọ bụrụ na ihe a chọrọ na Anambra ekwesịghị na-ajụ onwe anyị ajụjụ kedu onye ga-edokwaba ndụ na Anambra kedu onye ga-eme ka nwere onwe dị na Anambra ọ bụrụkwa onye ga-awa ya fa ya maọbụ onye ga-eweta ego kee onye ọbụla na-enye gị ego kịta na-azụrụ akwụkwọ mbite aka gị onye nyere gị ego kịta ichile aka ma ọ na mgbe ọ ga-ewelube ego ya nọọ investment obere ka ọ na-ewelu profit ya ọ na-enye gị ego kịta nke ọ na-anapụ gị n'ọdịnihu oh. ọ bụrụ na buru ya n'obi anyị aka ị chọta onye anyị pịara aka ga-ekwuchite ọnụ ndị onwere ndị ọnụ a elu n'okwu ma mee ka nnwere onwe ahụ ndị Igbo na-achọ na ndụ ndị Igbo na-achọ rie nne baa ụba n'ala Igbo maka ọ bụrụ na ọ dị mma na Anambra steeti dịka nsi Icheli mgbe ebidoro ndọrọ ndọrọ ọzọ na Naijiria mgbe ndị politishans na-achị ata ka ndị ndị amị chighalụ barak mụnwache mgbe emegide wee luo na egige wee luo na nke Peter Obi na ihe ga na-adazi nhazi n'ala Igbo kedu onye gọvanọ ga-ememe karịa ibe ya ya na ịtụ a ndị Anambra bido mewe ka ha na-eme ọfụma na ndị Enugu ga-emebe etu a, ndị Ebonyi ebido ndị Imo ebido na na-emezi kọmpetishọn onye ga-agbakarị ibia mhm. mana ọ dịkwazị nke kọmpetishọn a na-eme ewu onye ga-erikarị ibia mhm. onye ga-ezukarị ibia mhm. onye ga-asọpụnara ibia onye <laughs> iche na ife na nsọpụ ahụ akwụsị na achọpụta nke ọfụ oge eluo na anyị ga-agbanwe ya bụ ife ime ka ndọrọ ndọrọ a ga na-adọzi n'etiti steeti na steeti bụrụ onye ga agbakarị ibia onye ga-abụkarị Igbo karịa ibia kedu ihe bụ Igbo kedu ihe anyị chọrọ ndụ kwuru dị mkpa bụ ife gbasara na onye ọbụla na-ejelu ga-ejelu Biafra ozi na ọ ga-enwe ike ịnọnwụ zaa ajụjụ etu o si je nyabụ ije ya wee gị ozi ọnata ọbịa gwa ndụ obodo na-ekwe ka ya si je anọọma mbụ eze onye agwana m na mmadụ ga na-anala alụ ma onye ga na-ege ntị ma na onwe ndị dugali ozi ma na onwe ndị ọ na-ejela ozi onye ọbụla a ga-arọpụta kịta n'ala Igbo geenụ ntị na-ekwe anya ife na-emenụ unu n'anya unu afụ na gọvanọs abụrụgo nke a na-akpọ ezekutiv gọvanọ ya bụ ọ nọlụzịa ma kọmishọna na erube isi na egbuli isi a o nwere onye na-atụnye alụ ndị House of Assembly ama mmanya ọnụ ihe anụdụ ka akpalụ nkata ọbụla o nwere onye ga-apụta sị na a na-achọkwa ịlụ okporo ụzọ gara ebe a ofu onye ya si mba sisi mee ya ka ọ bụrụ mbamba ụzọ nke a na-akpọ express onye ọbụla si mba si webinata atụba alụ atụkọsị alụ maka na alụ ka a ga-agba atụjuo ụkpa gba izu ewee mee ife mana ife na-eme ana Igbo kịta bụ nke gọvanọ kunite ọsina bụ onye a ka ọ ga-etili o tilie onye ọbụla na-asị his excellency his excellency his nwunye ya pụtakwa eso <laughs> ngwakwa etụlie vootu afia na n'akwụkwọ House of Assembly ya anụcha local lokal gọọmenti onwere elekshọn eme ọ ụbọchị sọrọ ya oduru ofu onye ti onye afọ melikie ọ pụa ya bụ na ụdị ife afụ ọchịchị ndị Fulani dị ife a ya bụ nke eze onye agwada m ee eh, akpamezie achọọ izi ozi ee eh, dịka ife nnavanụ na Anambra unu agha ekweta na gọvanọ kịta na-agwazi ndị ụmụ nọ n'ọsọ ọkwa ọdụ n'Ọnịcha na-ele tomato maọbụ ọse maọbụ na-ele plantain ma ndị na-ele cosmetics ka esi ekwu n'oyibo ọlụzie gọvanọ na-agwafe na onye ya bụ chiaman n'ọdụ onye isi ọdụ ya bụ ife ụmụ nwaanyị ụmụ ndị na-azụ afịa gboo ụmụata ga-anọlụ onwe ha kpaa nkata onye ha ga-arọpụta kịta ọ gọvanọ ife niile ma ụka ndị ya ma ife niile atisila aka ọgọst na anụnwa bụ fanwekwazi onye ọbụla bụ gọvanọ ife gọvanọ His Excellency ọchịchị a bụ ọchịchị esi n'ugwu wedata ọ bụrụ etu Igbo si elu ilo maka na-enye anya ọnụ elu uzi onye ọbụla n'okwu igwe nke kwue dịka ọ ga-asị chaa sisisa aka na a na-emelụ ana analị ya asị na analị ya ya bụ ndị kele anya agbụ bụkwa Igbo nọ ndị niile na-achị n'ala Igbo eh, ile n'okporo ụzọ niile edoziri edozi ma ije ino ma nke ebe mmiri na aga ine aba anya ine Ọnịcha anya ine okirikiri Anigbo niile ọ nwee ego na-abata ego abịaghị anata n'aka ndị Igbo nọ n'ala Igbo zụkwala ịlụ ọrụ dịka anyị si fụ mgbe oge nke gige maka na Obasanjo na nli ego niile si jide ọma na-alụ ọrụ ka efe Igbo si weta ego o ji alụ ọrụ ọ nọ Ọnịcha na Nnewi ka nyaba egosi mgbe a na-akọsi ego moto pak ojuụkpa mana kịta ọ nkesa na mbọsa ya bụ kedu ife ọ bụrụ na anyị na-eme maka demokrasi a na-ekwu Igbo mebe demokrasi tupu ndị ọcha wee mebie anyị nwebụ ndị na-asị na-ezukọta gbaa izu anwụtuo enyi anyụọ mamịrị ọgba ụfụfụ so na ife niile Igbo kịta bụ ichi ya mebe ka Igbo ka anyị si bụrụ Igbo ọ bụrụ ịdị na-eme ka Hausa no ife nji na-asị Hausa maka na ndị Hausa bụ onye afọ ebe ya bụ emia onye isi ana onye bụ emia bụ onye Fulani ọkwa ife okwu ka a na-eme ekwusi ọgwụ Anyị si ọgwụ si onye pụta ibi ekwe ya tụgharịa ọgụ mba kama na a na-atụ a na-akpa akpa ọ ya bụ akpa akpa wee larụ n'ute ọchịchị ife gbasara ikpokọ mmadụ ọ bụrụ ife dị mfe gwazie nka gọvanọ ga-esi bata ị bịa afụ ka kọmishọna na-alụ ọlụ ị ya afụ ka ndị House of Assembly na-alụ ọlụ fa um, nene obodo anyị nọ na ya prezidenti Zofie ụkwụ ndị hausụ bụkwa ndị otu fao ndị pati fakpa akpọ onye isi onye afọ tia nwoke bịa ka ịza ajụjụ kedu kedu ife mere ebe a mana be anyị ife niile bụ his excellency excellency excellency ya bụ arụ asụsụ m aghọtarọ ka efe bụ na excellency n'Igbo ịma ya wụrụkwa ihe ụjọ na-ebute mhm. maka onye ịkpara aka n'ọnụ ya azịghị ha ka m wepụta isi m ka ememila m ndị ga-emebi ya bụ ndị Igbo eziokwu na mhm. kama onye ọrịgoro nara ọchịchị tinye na mhm. ọ na-ara ahụ ịgbanwe ọkwa kịta onye ọbụla na agbakwute unu na-ayọ unu ga-atụrụ m vootu na-ayọ unu ga-enye m aka ka m zuru elekshọn a ọkwa ugbu a ka ike ọha ka oge a ka unu ga-eji legharịa anya chọta na ndị a niile a na-ahọpụta na-aga ndọrọ ndọrọ ọchịchị elee onye aka ka ka dị ọcha elee onye na-egobibe n'ugwu tinye na na-echezi ma gara ha oji mm-hmm. n'ihi na unu ga-akpọrọ nwa DC isi họtara unu onye ga-awụrụ unu waranchi debere unu kotuma mm-hmm. mgbe a bịara ikpe nakọrọ unu ihe niile unu nwere unu ebelakwa n'ihi na unu mere ya onwe unu oge awụ oge e ga-eji lee anya ị na ihe nji na-ekwukwe n'ihe awụ ọwụ naanị maka na Anambra na-asọ ndọrọ ọchịchị hmm. kama ya wụrụ ihe otu aka rụta mmanụ a ka o zuo Igbo niile hmm. ka ọ bụrụ na ọha Igbo ebidole jụwa ajụjụ ebidole jụwa ajụjụ ee e nwere ihe eji mara ndị Imo na gboo akwa ide petishọn ị e ga-edegide petishọn dere onye ọdepụ ele ihe meziri ihe ahụ kịtazi onye atụpụrụ ọkpụkpụ ya na-agbọ ka nkịta hmm. onye ọtụpụrụ gị ọkpụkpụ bịazie ya ewere uru anụ niile rie ya na ndị nge unu eburu ọnụ ọgbụgbụ ịta ya eme ihe na adịghị ịta ya gị gbakwa eze mm-hmm. anyị nwawụkwado ndị nọ ofesi maka ọkụ ebe nkata bido. oge agaala mgbe ịpụta gị dee na WhatsApp a ah, ihe a jọka ọ ihe a maka biko legodu mba oge ole mgbe anyị ga-ebido tụwa alụ ọ na-ewute m na a na-ekwu okwu ndọrọ ndọrọ ọchịchị na Anambra jidela m otu otu ma ndị nọ Amerịka ma ndị nọ Britain ma ndị nọ Germany ma ndị nọ mpaghara ala Igbo ndị ọzọ Lagos Abuja Kano ji m otu otu pụtarala tinye ọnụ wee na-asị ada ama ama onye ọbụla na-azọkwa ndọrọ ndọrọ ọchịchị lekwa ebe anyị chọrọ ịga hmm. anụbeghị m e, ụlọ ụlọ anụla ụlọ agwatụ m biko hmm. maka anyị na-eche ka mgbe ndọrọ ndọrọ ọchịchị gara asị unu lekwa onye meririnụ anyị apụta ide anyị ṅụwa ọ anyị bewe akwa ọ Chineke nyere anyị ụkwụ ka anyị nwee ike gaa ije hmm. nye anyị ụbụrụ nye anyị akọ na uche ka anyị wee nwee ike mara ebe anyị na-aga anyị nọrọzie dịka osisi na-enweghị ike e, eburu anike gbutuo anyị mhm. anyị ka ọ dị n'aka mhm. maazị Ọbasi ikwuru maka ajụjụ ada ajụzi na-ajụkwa kedu ihe gbasatara ndọrọ ndọrọ na etu ndị nọ na mba ga-esi wee tụnye aka ma ọ bụ nye ntụziaka mm-hmm. ka mbido ọ dị ajụjụ ise mm-hmm. ndị Anambra na ndị Igbo kwesịrị ịjụ ndị na-achọ ịnọchite anya ha nke mbụ kọwara ya onwe gị onye igbo na ihe eji mara gị ọ bụrụ na mmadụ enwere ike ịkọwa onye ọ bụ kọwaa etu o si bụrụ onye Igbo na ihe ọ ghọtara onye Igbo bụ etu o si ju ndị Igbo afọ onye ahụ abụrụ ọ na-ekwukwọ maka na asị na-adị mma n'oyibo asụọ ya n'Igbo gwa m okwu n'Igbo mm-hmm. gwa m okwu n'Igbo nke Igbo abụrụ gịnị mere iji chọọ ịbụ onye nnọchite anya steeti a maọbụ onye ndu steeti a mm-hmm. kedu ihe ibu n'obi ka ife na-akwa gị iji wee sị na ihe awụ ihe ị ga-emenwu ịmakwa na ndị Igbo siri ike bụrụ ndị isi ike kedu ihe na-akwa gị maka ọ bụrụ na onye a bụ ihe ọ na-achọ bụ ka o jezie ebe ahụ ọba maka ịmụ ọtụtụ n'ime ha ndị na-alarụ na na be nwanne ha bụrụzie gọvanọ nwee ana niile dị n'obodo lụọ esteti aghara aghara ọ bụrụ na ụdị onye ahụ mgbe ahụ ka unu ga-eji chọpụta gwa ya na ọ bụrụ ụdị ọlụ ahụ ka nke ịtọ kedu mkpa kachasị ukwuu na steeti na kedu ka gị nwa ga-esi wee gbuo ya nke a ga-egosi anyị na onye nke ọ nwere echiche o maka ya bụ ọlụ o nwere otu o si wee ghọta ihe bụ mkpa steeti ọ na-aba na ya o nwekwa na atụmatụ o bu n'obi Onye eziokwu na ọ bụrụ ihe niile ebu n'obi ka a ga-eme mana ịma na onye ahụ na-eche echiche banyere ya bụ ihe dị mkpa nke ọ ghọta nsogbu dị n'obodo uche ewee dị na ya wee malivia ya eme nke anọ kedu mkpa kachasị n'ala Igbo kedu ihe ị na-akwado ka eme maka ya bụ mkpa nke a ga-egosi ma ọ bụ Igbo n'obi ọ na-azọ naanị mpaghara steeti emaka na ofu osisi kwụrụ onwe ya ọ dị ize ibu mhm. mana ọ bụrụ na ọ kwụrụ dịka onye Igbo malụ na mmekọrịta ndị Igbo na ụmụnne ha na mmekọrịta ndị Igbo na ndị agbata obi ha dị mkpa nke maa na onye a bụ ezigbo onye ndu nke ise kedu ihe ndị gbara ọkpụrụkpụ ga-egosi ndị mmadụ na ije ozi gị mịtara mkpụrụ ma ọ bụrụ na arọ one na one arọ ịnọ ahụ ị ga-achị gasịa kedu ihe anyị ga-atụ kedu ihe anyị ga-ana-atụ anya na tupu arọ na eluo na ihe ndị emezuona anyị mara na ihe ị na-eme metara mkpụrụ maka ọ bụ na onye ahụ enwere ihe o ji asị mekwa ebe anyị na-aga anyị eluona ọ fọlụ ụkwụ one na one ọ ụkwụ one na one ọ fọkwala na onye nwere onwe ike ịnọ ebe ahụ 20 years ọ sị gị na ọ ka na-abịa n'ọdịnihu mm-hmm. mana ọ bụrụ na ọ anyị na arọ nke mbụ ọ bụrụ ụdị nke onye na-asị na ya na-alụ ọrụ ofu onye be anyị wee sị m na nya nwe mmadụ na-alụ ọrụ asị oh. na gọvanọ na-alụ ọrụ ma na ya lụsịa gọvanọ ama nkwụ ụgwọ asị na gọvanọ na-alụ ọrụ ọsọ etu a ndị na-akụzi akwụkwọ na-agba straik ka ndị na-alụ n'ụlọ ọgwụ na-agba straik ma ndị a ga-eji ụgwọ ọnwa amịnọ ọnwa one na one ụfọdụ ọnwa iri abụọ na ịnọ a na isi ọrụ na-eche na gọvanọ ya akwụ ụgwọ mm. kedu ka ha ga-esi zụrụ ụmụ mana ọ bụrụ na onye ahụ nwee ike isi na ife ndị mgbanwe ụnụ ga-atụba anya ya ọ bụrụ na o mere n'ọnwa ịnọ ma anọ n'ife ada aga ọfụma ọ bụrụ na o mere n'ọnwa na arọ ịnọ ma na ije enwere isi wee wee malụ maka ọ bụrụ na onye na-eche echiche ihe ndị a adị n'ihe ọ na-achọ ndị nta akụkọ tizie na etu a rọzi ya nke mụ awụrụ onye nta akụkọ anyị nwawụrụ ndị nta akụkọ mana anyị agwa egosi n'ụlọ etu ụdị ajụjụ unu kwesịrị ị na-ajụ ka e wee malụ ka a ga-esi dozie obodo hmm. ịma na iwepụtala ofe ife dị mkpa kịta afụ ndị nta akụkọ ndị nta akụkọ be anya adọzi ka ndị nta akụkọ ma iwe na mba ọnaoji ikeva duru Naijiria niile na Afrịka wee na-edupụta n'ọkụ ndị Briten maka mgbe afọ ndị nta akụkọ bụ ndị e, ọfa na-ebu agha wee so ndị na-achị achị ọfa na-agbafe ogige wee gosi nwoke na ife iti na ihe eme na imerụ ya a na-ajụghị ajụjụ a na-ajụcha ọnụ kịta ndị nta akụkọ bụ ịmachie ya akpa odee nnọọ n'odo akụkọ otu chechichesi agha obunye ya elu debe gị n'ebe ị kwesị ịnọ gọọmenti bụ ndị nwezi ụlọ redio nwee ụlọ telivishọn nwezie ndị oti mkpu nọ n'ịntanetị ịghọtago ya mhm. bịa kee rice kee osikapa kee ụtazị nọchipụta ọgọrọ abadachi ụmụ nwaanyị ma ọ bụ eh, ụmụ nwoke taa mechie ọnụ onye ọbụla agbala egwu gụrụ na-esozie na-akpagharị mana ọ nwere onye na-ajụ na-asị nwoke a ife ị na-eme ebe a ozikwala ezi ndị ife dalụ ife ọkwanụ ife sokwu wee wee wee tenye m ofe enwe ji lakwocha eze bụ na ndị nta akụkọ a na-alụzi ọlụfa fa alụ ọlụfa maka ọ bụ na fa na-alụ ọlụfa onwere onye ọchịchị ọbụla enwere ike ga-anọkwata n'ụdị ọnọdụ ndị be anyị nọ na ya kịta onwere onye na-achị achị n'elu onye isi a n'obodo anyị nọ na ya ife alfumelu na izuụka na ofu na abụọ gara aga onye ọbụla nyanwa na ụfa ncha niile na-ama jijijiji maka etu ndị nta akụkọ si ebu ya ka na-agba mbọ ka ahazisie ife ọfụma ka ọ ghara ịdị njọ n'anya maka na ọ nwe ife na-adị mma n'anya nwee ife na-ajọ njọ na ntị anọ ndị nta akụkọ na-eme ka ka bụ ife ka obodo wee ghọta ife na-eme na ọ bụ ọkwọ nke ịbịa na bụrụ onye otimkpu gwakọtara ya bụ ihe n'ebe anyị bidoro ana ụbọchị anyị na-asị kwarapụ kwarapụ mana ebe anyị bidoro bụ maka ndị nọ na mba maka na ndị nta akụkọ nọ na mba erika ma ndị nọ na Fesbuk, ma ndị nọ na Watsap, ma ndị na-ede na Sahara repọt ma ndị na-ede na Guardian ndị na-ede ebe dị iche iche tupu ya bụ onye isi ala maazị Buhari elute UN mkpọtụ nna anụ na ndị nta akụkọ dị iche iche ndị na-agụ e, ife ha na-ede na-ekwu etu esi akwado ma ndị Ninas ma ndị ọzọ ma ndị ma Yoruba ma ndị otu ndị Igbo na-akwado na ọ bụrụ na nwoke abịa nekwa ebe a ga-agbakọ na New York nekwa ebe a ga-anọ wee mee ka ọ ghọta na ife adịrọ wee gwa ndị nọ n'obodo na ife adịrọmma ee ya bụ mkpọta ụdịcha mma ime nke aha dị mma mana nke ka mkpa bụ ime ka ndị ụnụ na na nke ha na ndị ụnụ na ha bi ghọta ndị Eh, ndị be ụnụ ghọtakwa ndị ọzọ na-emeba ahụ na-arụ maka na ọ dị mma na-eje kwụrụ na New York fee plakad mana ọ bụ na ọsọsọ na-eje kwụrụ na New York rapụ ije ọrụ fee plakad ka eme ijikwa e ma afụrụ m nwoke ka mm, ezutere onye isi a na US zutere ya agosigasị ya ebe dị mma ọfụ ka eh, obodo si maa mma ọfụ bụ onye ya mbụ anabatara ya ọfụma emechakwa na onye ha maka ha ma mm-hmm. mana ọ bụrụ na anyị nwere ike ịbata ebe a na-akpa nkata ịma na ife a ga-akpa na anya dọrọ n'ife akpalụ maka o nwere onye si na ọ bụrụ na ị nọrọ na e, e, e, soro wee nọrọ na ebe a na-eri nri ịma na ịdị n'ife a na-eri ọ mm-hmm. kwesịrọzi ka anyị nọdụ n'ilo na-ebugharị akwụkwọ ndị na-eri anyị abụrụ ife a na-agba n'izu maka na dike bụ omee ka o si eme ọha agbala izu mm-hmm. anyị kwesịrị ịnọ na ndị na-agba izu ọ bụrụ na ya nọrọ n'izu ịma n'izu maka anyị maazị ọbasi nwere ike imechila ya okwu anyị akpalanụ n'abalị a e, ele anya anyị etinyela uche n'ọtụtụ ihe anyị bidokwere ebe anyị kwụsịrị ụka gara aga na-asị anyị nwawu ndị na-anọghị n'ụlọ ndị uwe ojii anaghị apịa anyị ụtarị kwa ụbọchị anaghị akwụsị anyị n'ụzọ napụ anyị enwe nwa obere nka iji ee ndị e, e, saniteshọn agaghị achụ gị ongonon men agaghị abịa n'abalị ee mm-hmm. ọtụtụ ihe na-eme n'ala Igbo na-ewepụ uche mmadụ enweghị nke anyị enweghị nsogbu ahụ o ole mgbe anyị ga-ahụ na n'ezie n'ezie na ihe na-eme n'ụlọ na-ewute anyị o ole mgbe anyị ga-agbakọta ka a gbagharịa ihe anyị mara ka e ga-esi merie agha na-ekwukwe ma ndị nọ n'ụlọ ọ dịkwa mkpa ka anyị cheta na otu ọbụla ọnọdụ anyị dị ndị ji anyị n'ala awụkwa ndị ọwụhụ Abuja ka ha chi ụmụnne anyị nọ n'ime anyị kpọrọ onwe ha ndị ọchịchị bụ ndị aka aka kpuchiri ọnwa aka kpuchiri ọnwa kpuchie ya ka ihe ghara adịla na ihe ọ bụla anyị na-eme ọ dị mma ka agba gbaa ndị a mgba weghaa ha ka achọta chọta ndị obiọma ndị nwere nsọpụrụ maka mmadụ ibe ha n'ala Igbo kelee ma ha ga-enye aka mejie ala Igbo mhm. wee na-ekwu na ndọrọ ndọrọ ọchịchị na-abịa na Anambra steeti wụkwa ohere Igbo nwere ike iji kwuo okwu okwu ọ ga wee ekwucha ya Abuja Legọs, Kano Sokoto ee eh, London ha ga-anụ ụda okwu unu kwuru ma ọ bụrụ ma ọgbakọ ọnụ nyụọ mmamịrị ya otu kwesịrị ekwesị ndewonụ aha m onwe m bụ maazị oke ụkọchukwu ndị mụ na ha nọ n'ụka ikoro tata bụ maazị ejikeme ọbasi ndewonu <laughs> dịka onye isi anụ okwu a na maazị ka anọghị odeluga Igbo bosi nta ka juan n'owele nchi ka onyelanya aka gbasa ozi a nye eh, ibe gị chọọ ya na Facebook na Igbo Heritage Institute maọbụ na pọdkast ebe ọ bụ na ị na-enweta pọdkast mkparịta ụka n'Igbo ikoro mkparịta ụka Igbo kachifonu